mgbigbo ekenekwa m unu mgbigbo nwere ife dị oke mkpa nchọ ka anyị kwuo tata unu n'anya ọ na afụ na ụdịka ọya ndị be anyị naghị azị nke ikpeazụ that is too much otu ndị be anyị saghị azụ ọya kansa kidney failure heart disease a lot of things all this too much sometimes anyị dam ihe na-aka ọsụ ya bụ ihe ụnụ ga na-agba mbọ kụ na ụdị dịka ihe unu na-etinye n'afọ ihe ọbụla gbasara ihe na-etinye n'ọnụ ga ejizinye egwu egwu mgbe ihe anọgide nọgidezie mmadụ ka gote gị nri onwe ka ọ bụla ịbụ sọmbọdị na-alụ ọrụ ịnọgide isi ka izie mmadụ ka gote jegote gị ihe ga-eri kwụsịnụ ya na ọ dịrọ mma ejizi poison out of our people this time around o nwere stori m chọrọ ịkọrọ unu o nwere vidio nọ na-ekiri yesterday this video gbasara one young boy ya na ọgụ mmadụ kpọtara one small boy na-erubeghị 15 years wee kwụọ ya ụgwọ promise ihe nno promise ya ugbu ya na ya ga-egoteli ya ọta pịapịa ka o tiele ọgị ya na nri this small boy as obere nwa ọ bụ na nwa na bụ nwa 10 years around 10 to 15 years this small boy nwonu nke ọma the young man wee gote ọta apịapịa wee gonye this small boy ọ ya ka this small boy lose na workshop because ọgị ya dịka ndị na-alụ mekanik ọgụ wee sị ya na ya je gotelu ihe ọ ga-eli dis small boy wee gaba je gote oge ihe ọgụ ya ga-eli ya ka olu n'ebe a na-ele nri elesie dis small boy nri dis small boy luo n'ụzọ wepụta ọta apịa apịa wunye na ya bụ nri butela ọgụ ya ya ka ọgụ ya lichazi nri tibezi afịa afịa afịa afịa afịa afịa ndị wọkshọp ndị nọsụ na wọkshọp ma ndị nebọ wee gbata ọsọ si ya ka ihe na-eme ka elu dị afụ nọ afụ nọ nri ka o lichalụ wee tiba afịa wee jụba the small boy si ya onwe ya na nri a the small boy si mba the man na-eti na-eti na-eti ewee si na onwere ka ọ bụrụ na ebe ji egote nri ka na onwe ka ọ bụrụ onwe ya eti na ya bụ nri o ji egote nri ọgị ya ya ka elu na chọpụ ebe a na-ele nri kpụrụ wolu polisi bịa kpụrụ nwunye onye na-ele nri elu station after a lot of interrogations and eh, investigation and questioning from ndị police ọbụna aka ndị na-ele nri dị ọcha na nwere wasa ndị na-ele nna ya bụ ihe ewe kpọọ the small boy wee threaten by the small boy ọ ka eyibe the small boy ka the small boy sapụ wee confess ya na mmadụ na mmadụ gwalịa ya nye ọgị ya na tiele ọgị ya ọtapịapịa na nri na omecha ọ ga-enye ego promise a lot of things so na afụ gị ya bụ na ọ dị oke mkpa today ịbụ somebody bụ a married man gbaa mbọ ka ị na-eli nri na house gbaa mbọ ka ọ bụrụ na haus gị na-eli nri ọ bụrụkwa na iribeghị mmadụ na haus a nri ị chọrọ ịdị na ausaid were aka gị jee gote ya ikunito ịmalụ mgbe ị nwere chansị na your shop aka gị jee na ebe ị na-elie nri jee gote nri dị ya ezizi na mmadụ owe fa na otudo nwekwe m onye dịzi trustworthy now onye ifil na ọ dị trustworthy anọ your friend anya mabịa ga-egbu gị ma ọ bụrụ chi adịrị ya enemichi nweta gị fama enweta gị direct fa ga-enweta gị through somebody ịma through somebody trọst maka ụnụ bụrụ na-abịa m pụtara asị mmadụ eje gotegodi m nri ebe enyi onye na-ezi ya jegote gị nri a ị marọ ma nwego sọ mbọdị gobili ya ka o tiele gị ka ọ poizin ya nri chọrọ ili ị marọ so gbaa mbọ ihe ọbụla ị na-eli n'ụwa ka ịdịchọ dịchọrọ ọsọ m ga-enye nwa sat o nwere ihe meli gị echi ka ị mara na ọ bụrụ misteki gị because a lot of our people na-anwụzi ọnwụ misteki nke ikpeazụ things na-egwu our people today bụ out of ignorance and their mistake something fa kwesịrị ime avoid for yam being able to our people today ihe fa nwere ihe mmadụ kwesịrị ma avoid o nwere oge teki gị ibinite iwere aka gị jegote ihe ị ga-eri maka ndụ gị onye dị ndụ na-achụ ego so gbaanụ mbọ hụ ndị kefụ ihe na nke ikpeazụ a gbaanụ mbọ hụ ndị kefụ ndị na-edinye ozi fa jegotere unu ọ dị oke mkpa cause things na-ahapụnụzi nke a a lot of things na-ahapụnụzi ọ bụ na ihe na-eme n'ụwa egwu na-atụ gị egwu na-atụ gị sọ ma ikenekwu mmadụ ekene sef biko dịnụ kefu dịnụ kefu na ndị mmadụ dịzi njọ nke ikpeazụ taktiks ndị mmadụ izu nke ikpeazụ wee na-ememi na ndị mmadụ onwezi ihe ndị mmadụ dị some pepụ igbu mmadụ enwezi ọ dị fakia dịnụ kefu malụ dịka ndị na-ezinye ozi ejegotere unu nri daalụkwanụ